na na mba Iro n'Imo steeti steji ye Iro ni na ho forty Iro ni ebo ni steji ye Iro na abia steji Ani ta bofu na chukwu Iro ka nwere lobi wande Iwe lobi oh. wande Imani chaka bebe Iro ni nene na chukwu aka kike na-ebenụ okwu na bụ igbo bụ eziokwu ịma na onye nwelụta ya nụrụ igbo ka nwere obi nwanne obi nwanne maka anyị zara unu nne ntịsa ife ntisa n'ala n'igbo eliga siri siri siri siri kọlụ kọlụ kọlụ ife omela ka anyị nne ka udo ịma na okwu nna bụ igbo bụ eziokwu ịma na onye nwe ntị ya ị na-akpọ onwe gị nwafọ igbo n'ịfụrụ igbo n'anya mana gị na nwanne gị mekọ ire omemse gị ịkpọrọ onye aba aba aba keleke isi n'osi nsụka ọ bụ onye ime obodo m ntị gị ọfụma na mụji bịa ya na onye si gị kwuo ịbalụchi ego onye ntịsa adị igbo chụba n'ọsọ ọkụ igbo na onwe gị nwafọ igbo igbo n'anya mana ifu onye mbise ibido wee kpalịba onwe ibido wee sitọba onye mbise batabeghị agwọ batabeghị ịpụrụ ụzọ chụba onye mbise tupu ịchụba agwọ ya yi ụja ntị ọfụma ịcha kike ji tara ebe ya dị ihe ego dị. mezie onye ntisa adị igbo chụba n'ọsọ ịjadije na na-ebe rue enyo kwesịrị n'ịbụ onye igbo n'efuru igbo n'anya ọdịbụ onye anambara onye kpatara ego oyibo isi na ụlọ ọgwụ ego n'oji mmadụ wee tụọ ụtụ n'ọbụ ibe eji gbalụ ha ya mere ụfọdụ akpata ego ya ka nwa gị ụcha ntị ọfụma na mụchita na-ebia kelebe onye ntịsa adị igbo chụba n'ọsọ lelo obi ije ije

you na o for two you run Ebonyi State yeah you run Abia State Anita Bofu na Chukwu o yeah o Ịmanịcha ebe Igbo n'ebe na-ejide nne Tisafa na-eme na kichin Igbo obi Igbo ịchakebe Igbo bi n'ebe Bofu na Chukwu na na

ọgbụlị ezi unu ka m na-agba ife na ọ bụ sọsọ ị na-akọlọ mụyi ibe mere gị na Ebonyi steeti nke mere gị na Anambra nke mere gị na Enugwu steeti na Abia steeti ibe mere gị na Igbo steeti akwa ka iwe tinye nkewa ụmụ gị wee sọrọba ịmara ịbụ onye ntisa eziokwu gị ka mụ na-agwa ozugbo n'ike ịma okwu na-agwa igbo bụ eziokwu ịma na onye nwelụdị ya ntisa melụ n'ala igbo ije dị siri ike ọlụlụ dị na nwunye na n'igbo ụfọdụ siri ike ewuowo maka gịnị ndị okenye atụrụ ana karịa ụfọdụ na-agụ ụmụba afa chọrọ ọgọ ndị Ebonyi ọ chọrọ ọgọ ndị Enugu afa chọrọ ọgọ ndị Abịa ọ chọrọ ọgọ ndị Imo steeti ọ chọrọ ọgọ ndị Anambra ife ọ bụ nkewa onye n'ugwu chati ka m nwee ya n'ihi onye si

na CEO outside and Igbo ọnụ vive gava na-eme tupu fewe onye Igbo n'ọlụ ajụbanye ebe o si tupu fewe onye Igbo n'ọlụ ajụbanye steeti ya gezie ntị Igbo niile na Igbo ofu ovuka bụ na chukwuo biko zalụnụ ntisa ibe ntisa na-ebutebu ebute nkewa ọ bụ ntisa na-ebute nwanne achụba nwanne ya nwanne ezebe nwanne ya nwanne akọkọba nwanne ya ntisa adọka ewuo ije, ahịa ije. ụfọdụ ndị Igbo na-agbafu nwanne ya ebidola esụba alụfa asụsụ ndị ugwu asụsụ ndị ofe mmanụ ọkwa sọsọ ka ilie nwanne iwere nata ego ọ na elekwa ịtani n'ịchaka ji ịtani wee bịa onyezi gị ịtalụchi ego ọdị ịtalụchi ego ọdị onye ntị sa adịghị otu ba n'ọsọ

Ironu na Oforto, Iro na Ebonyi ye Iro na Abia Steeti, anyị ntabofu na Chukwu. Enwere obi nwanne ịmanịchaka m ebe Igbo niile na na ejije ndị ntị na na Igbo obi Igbo Igbo n'igbo na-ebofu na safa na-eme na kamụgụligba kene nneọma jide ebube na mmadụ bụ na afịa zụrụ na mmadụ bụ na na-aga na onye nwere mmadụ ka onye nwere ego eziokwu ka m na-ekwue kamụbụligba kene chiftochukwu ọkafọ ugonna ya na ogidi chioma CEO Lintok Group of Companies, yo. Lintok Hotels, Lintok Foundation, Lintok Care, onye bụ ule bụ onye nwere nwoke afọ. Ụtụ maka anyị jee na Panama, anyị kene mmiri ọma, Daniel Dixon, mmiri ọma na Panama, Chairman CEO. aha Land Global limited ọkụ igwere enwe onyeọmadị solusibe mmiri ọma na m ekene gị chifu mmiri ọma na panapa odogwu ụtụ ịgba ka anyị jenu na ndị ọba enelu m GPRS ndị ọba niile ọkpọlọkpọlọ ya obi kuba na odogwu

ọgo ya ka mụ na-ekwu Mr. Joseph Ezokafọ dorizaza n'onye nwere ya nwere ire na mmadụ oke ji akarịsị iwe mere anyị nọzuo ọ bụ Chukwu ga-akwụrụ ụgwọ adresị nnekwulọbịa adresị nnekwulọbịa Jowi Jowi Jowi ayo! kedu maka national dùn kacha agụ na real estate yodo oju na-emesara aka onye nwere onye welibe ọmadụ oge na aka n'obodo n'elu ụwa chief executive officer Gloria Cresomsodo ya na netkomasio nwoke nọ mmewulife gwachi na-emele dede ogodogo anyị buru ịgbanwe ego enelu m nwara ya ese jizizi na lulio ọ na-aka sida tidọkta emeka nwekọnkọ imani chiamasịrio emika gosi bikọni limited yo onye ọcha na igbekwali enwe chairman five star o maọbụ nnene anaghị ezo na kọnsida onye nwere gị nwelibe onye enwe anaghị eze anyị jee n'alụ rio anyị kenife dr ọgọ mining company ọkwa ị na-azụ onye aka gị ime nwere ife ịmana ibute ego si gị chezi nwa merigbo ife n'ala ife ọya imume lọkọkaba dị n'ụwa ịmana iso sibe ife n'ala ife asịsa Igbo chụba afọ Igbo ka anyị e nwere obi nwanne na n'Igbo ofuo Igbo niile ka m na-agba chụba afọ Igbo ka anyị e nwere obi nwanne na n'Igbo ofuo Iro na Anambra Iro steeti iru unu na Rufọtụ iru na Ebonyi steeti ọdịcha iru na Abia steeti Onitsha bofu na ọhụrụ ewela bi nwanne ịma na ịchakalụ

ọzọ bụrụ na-ekwusigo anyị ga-ele odogwu Chief Janet Ifegud nwa mụtara na mma agbalaze onye ka Chukwu dị izizi n'ọzọ bụrụ Chioma CEO Diamond Limited weebulebụ ebusigowa agbalaze ịma na iso na kalisia mma onye bụrụ ebu n'obusigo agbala nze onye ka chukwu karịzịa karịzịa karịzịa otu ịgba ka anyị jee n'ihe mgbasị ka anyị kene His Royal Majesty eze bụkwanụ mkpọ ihe nwanọzi ihe mgbasị odogwu odozi obodo ihe mgbasị eze ugwu mba ọsọ iyi eze ndị Igbo nke izizi na Benin Republic odogwu ihe ya ka mụ na-ekwu obodo kedu ego m ọkọ ọsụ bụrụ kenenu nwakamma tifilosios ike kwọnụ ezemọgọna ọsụ bụrụ ebube chukwu ụzọ izizi n'ọsụ bụrụ ọgaranya na-atụ egwu chukwu ezi oyi mekene ojunu ke mọgọ ojide onye nwanne ya na onye nwere dị n'ogwere ife na mmadụ oge dị aga tụọ dị ebube chukwu nsọ

ka na-ekele onye nwere ubi nwere mmadụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị nwata mmanụ dozie akụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị kedu maka oji fọdụ njem ọgọ ọbụ onye ka mụ na-ekwu Prince Pelis okwu dịrị ogwu oji fọdụ njem ọgọ n'ezi oyi fọniche mọkọ Prince Felix okwudiri okwu ụbọchị taa na nkịta azụ ha onye nwere nwere ibe na mmadụ nke dị karịsị eze ndị n'ọba

Maazị Jude Oscar ugogbuzuchake onye mana ụwa ni onye nweli enweli ife chemazi o ugogbuzuokoni aka na-emebe moto asọte kedu nke ị na-achọ ezi oyi na nweli enwe ugogbuzuchake si n'ata egwu na na ekenero ndị ọka nne melụ na na-eti egwu na-etisi egwu ike kelere m pateka ike nga ọbụ eru ikenecha ike n'elu mụ, transfọma ndị na transfọma ndị agụata chifu emeka otu igba odogwu akwa bili Lomani Records nwa mụtala na mma ọnwadubụna odogwu nwa gị bili akụ naalisisi na ndewi n'onumaganayo osisi ọmapụrụ na nedo ebaiti hoyila nja kedu maka obi ego na China obi nwele ego Mr. Okechukwu kisili ezi nwa Chukwu keme nwagwata Tizia Motos eze Chimeleze izizi na nnedo enere m itukwama ikuku ego Chief Stanley Nashwin n'akọkwa ikenelu m obi abụrụ dike ka izizi n'ọkịda enelu m Chief Eze amatụ disco oil and gas limited ide one of aguleri ide na dubai kenelu Makata efemeka bọsụ ya na alụsi ego alụsi ego n'ọkịda kenelu mụdọperi spanish kingdom apartment obere nwane magụ manicure pedicure ezi nwa obodo ukwu onye ọma n'ume ekene enere m dọkta igwedo di celebrity doctor mmiri na na nando ene dọkta ambasado ọfọdụ amemenike chairman dixi properties n'onume ekene ọnya n'izolusibe n'onye nwelu gị welite kedu maka splendid akụ eze don lukwunye na-ebi ya na mmadụ ka edikalesi ya bụ instigatọ na ph nọmba 1 ikenemanlaijiko ojimoto eme ọbụdo nwakochukwu nnewi ọganaiza ịla nga kenelu m taiga ọ na ego n'ọkịda na mmadụ na ọkarịrị akarị chukwu gọzibeba onye nwere mmadụ onye nwere n'elu ụwa ewu ijadike nọ n'ebe ndị Igbo banye ohere ewu